ụnụ abụ ya na bride price list anyị apụtago ndị adị interested ịnụ mụ na nwanne m nwaanyị list uru dị nụ anyị apụtawo and ọ dị small belive unu ya emenwu so nke izi dị na list bụ 5 gallon of mmanya ọgọlọ mmanya ọgọlọ dị fresh mmanya ọgọlọ agbatara n'ụtọ ọ bụrụ ha nke na-amụ ụlọ ọ bụrụ ha nke gbara ụka 30 pieces of kolanut 30 pieces of ọ bụrụ ha gworo ndị Hausa 30 pieces of kolanut ehe ọzọ dịka ibie bụ ovu ajị iyi dị ndụ one life crocodile ajị iyi dị ndụ ovu ajị iyi dị ndụ <laughs> ọzọ dị na list bụ akpa amụ lion ovu akpa amụ lion ndị vileji anyị na-emesi iri ike negodu akpa amụ anya ịgwụ anyị bazụ anya na-abụ ma owuwe anya ọ bụ anya na-abụ na m nwere anya na-abụ anya na-abụ ịgụ em ogu kọpụ mmiri na riva joda. ehe shey mama talk say make dem bring firewood from Noah Ark evu we anọ m na-emere unu ebele lotere ozi right right and make big right and well well make they see am ije na ụgbọ Noah ji mee escape mee na iji gbara if Jama Buten Kora like this, Butelion, I I say any me mal no Noah Ark boat firewood. Uh, two virgin mpi mpi rain two virgin mpi uche unu dia akwa agbịsị akwa agbịsị na-abọ agbịsị agbịsị ijila akwa inweta ahụ ya na-abọ ahụ ya na-abọ dee Keep ikpeazụ nke ikpeta maazụ dị na list bụ now. ego ị ahụ bụ 20 naira the bride price money bụ 20 naira so 20 naira affordable ọ dịgbo onwe na cheap 20 naira asambodo so ịma nwunye dị interested ịnụ ụmụ ịnụ nwanne m nwaanyị first to come ka anyị na-eme kịta list wee listigolu ndị ya so ị agba ọsọ nwere ọsọ nwere ije ka ije nwetara ya ka ị bịa nụrụ m maọbụ ị bịa nụrụ nwanne m onye ọzọ bịa bee ga-adịrị a na-ayọrọkwa ayọ n'ime first come first serve very cheap even obena onye nume na-eme breakfast 20 naira ịbụrụ ya mbụ